ụmụnne m n'ime chineke ekele udo ka m ji bịa n'oge dị ugbu a ka udo nke chineke nke kachasị udo niile dechasara nụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị life world redio ministri akala ndị baptizim mishonari association nke afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka okwu a si eru unu aka n'ogodo ugbu a n'ịga n'iru n'ụbọchị nke taa inwe ntụgharị uche na akụkọ nke chineke eji ya gbaa anyị ume n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na ozi ọma dịka mmadụ udere ozi ọma dịka mmadụ udere isi nke iri na anọ m amalite ego na amaokwu nke iri abụọ na ịnọ wee ruo na amaokwu nke iri atọ na otu akwụkwọ ozi dịka matu dere isi nke iri na anọ malite ego na amaokwu nke iri abụọ na anọ wee ruo na amaokwu iri atọ na otu wee ruo na amaokwu iri atọ na otu ma ụgbọ ahụ dị n'etiti oke osimiri ugbu a ebili mmiri na-ekpewakwa ya arụ n'ihi na ifufe na-emegide ya ma ha na nche nke anọ n'abalị ọ bịakwutere ha na-eje ije n'elu oke osimiri mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya dị ka ọ na-eje ije n'elu oke osimiri obi wee lụọ ha mmiri ha si ọ bụ mmụọ ma ha tiri mkpu site n'egwu ma ngwa ngwa jizọs gwara ha okwu si nweenụ obi ike ọ bụ mụ unu atụla egwu pita wee zaa sị ya wee zaa si onye nwe anyị ọ bụrụ na ọ bụ gị onwe gị si m bịakwute gị n'elu mmiri ọ sị bịa pita wee si n'ụgbọ rịdaa jee ije n'elu mmiri ahụ ijekwuru jizọs ma mgbe ọ hụrụ ifufe otu a egwu ebe ọ malitere imikpu otikwa mkpu si onye nwe anyị zọpụta m ngwa ngwa jizọs setere aka ya jide ya si ya onye okwukwe nta n'ihi gịnị ka iji nwee obi abụọ ka chineke gozie okwu nke a ka onye anyị ndụ mekwanye mkpụrụ n'ime anyị site na jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu maọbụ isi akwa anyị ga-abụ gịnị ka ị na-afụ gịnị ka ị na-afụ ọ bụ na anyị lee anya n'ụwa taa ọtụtụ ihe na-achọzi ka anyị fụ ha ndị na-akwa akwa na-achọ ịkwa nke pụrụ iche ka e wee maa na ha na-akwa ndị na-alụ ọrụ osisi na ime nka pụrụ iche na-alụzi ihe pụrụ iche ọdịiche karịa ka a na-adị na mbụ iji wee mee ka ama na ha nọ iji wee mee ka anya fụ ha ndị na-arụ ụlọ na-arụzi ọpụrụ iche ndị nke na-arụkwa n'ụgbọala na ndị nke na-arụ ụgbọelu ha na-arụzi kachi na-ehu ka ha na-etinye ihe nchọpụta na ka ha na-enwe ihe nchọpụta pụrụ iche na ihe na-ama mma ọbụla dị ime ka anyanwụ ha na etu a ka ekwensu na ndị otu ya sikwa emekwa ka njọ bụrụkwa ihe pụrụ iche na ihe na-eme ndị mmadụ ka ihe ndị oyibo na-akpọ atraktiv dịka nwee atrakshọn na ọ na ile anya efu na ihe ndị a niile na-achọzi ka mmadụ bịakwute ha ka anapụ mmadụ uche na ihe ndị ọzọ dị anya ma ịbịale anya efu na iwere okwukwe ma ịchọ ịfụ ụzọ n'ime mmụọ ịmala okwukwe ka ị ga-eji na-enyocha ụfọdụ ihe ndị a mgbe ihe ụwa na-eme ka ịfụ ya n'anya karịsịa iwepụ anya ebe a wepụ uche ebe ahụ wee legidesie anya na akwụkwọ nsọ nke chineke ebe anyị gụpụtara jizọs bụ onye gwara ụmụazụ ha gawa ngwa ozisara ozi na mgbede ụmụazụ ya na-agazi n'ime ụgbọ mmiri ha nọkọtazie n'ime abalị wee fụzie mgbe jizọs chọrọ ịbịakwute ha jizọs bụ ebirite na ịbịakwute ha ha wee na-afụzi ka o si wee pụọ iche ka wee na-asị na ọmmụọ ka ọ bụ ụjọba ha ahụ gịnị ka ha fụrụ jizọs bụ onye na-agani ma ihe ha fụrụ na ihe obi ha gwara ha bụ nọọ mmụọ etu a ka ụfọdụ anyị n'ụwa taa ji afụ ihe dị iche iche bakasịa ha afa dịka obi anyị si wee kwuo ihe ndị a niile na-eweta ụjọ ma ọ bụrụ na anyị were okwukwe mụọ ndị kwere na chineke na jizọs kraịst anyị agaghị enwe ụjọ banyere ihe ọbụla n'ihi na chineke nyere mmadụ ikikere iji wee bụ onye isi n'ihe niile nke okere eke mgbe ụmụazị jizọs si na na ọmmụọ ka ọ bụ obi lụọ ha mmiri ụjọ ba ha n'ahụ ma ekele dị chineke jizọs kraịst n'ihi na ngwa ngwa ka baịbụl si wee kwu ngwa ngwa dịka akwụkwọ nsọ si wee kwu esi e ha atụ n'ụjọ n'ọnyanwa mgbe a matani na ọ na-aga iji n'elu oke osimiri ha nwa bụ maazị afụbeghị mgbe ọ na-aga iji n'elu oke osimiri o nwere ụfọdụ ihe ịrịba ama na-eme n'ụwa taa ihe chineke na-emere ndị nke ya ụfọdụ ndị mmadụ afụbeghị ụfọdụ ndị mmadụ anụtụbeghị ọ bụrụ ihe ịtọ ha n'anya ụfọdụ ha na-asị na nke obodo abụ ojekwa omume ụfọdụ ha ụfọdụ ndị mmadụ asị mba gba chineke egwu na nke a bụ na nke a nkwumme mana akwụkwọ mere ka anyị mata sị na na-abịa mmadụ na ụfọdụ ihe ga-abụ ihe na-ara ahụ ma ọ bụ na chineke na ihe niile kwere omume n'aha chineke a sị gị na ndụ gị ihe ọbụla nke na-esiri gị ike ha nche ga-abịa na-ekwe omume n'ihu chineke n'oge ugbu n'aha jizọs mgbe jizọs gwara ha sị ha ha elula obi alụla ha mmiri n'ọnya ma pita wee sị ya ọ bụ na ọ bụ gụnwa onye nwe m kwe ka mmụọ nwe onwe nke e n'elu mmiri sị ka m bịakwute gị ihe a bụ okwukwe ka Pita ji wee kwu okwu a ihe ọbụla nke na-eche gị aka mgba n'iru ihe ọbụla nke na-eweta ụjụ nne gị were okwukwe gbachigo okwu azụ ị ga-enwe mmeri n'aha Jizọs ọ bụ nyanya ọ bụ enweghị ego ọ bụ mkpagbu ozi ọbụla ọsọ ya bụrụ kwudosi ike si ya n'aha Jizọs na-enwe mmeri n'isi ya ị ga-enwe mmeri pụrụ iche n'aha Jizọs mgbe Pita kwuru nke a jizọs wee sị anya bịawa pita wee bilie mmadụ wee onye na-aga ije n'elu mmiri mgbe ọ na-aga ije dịkatazie o wepụzie anya ebe jizọs nọ wee lemezie anya na mmiri na-efe mgbe ife na-akpagbu na na-emegide ebe ọ na-aga ije o wee tie wee bido o wepụrụ anya ebe jizọs nọ wee bido imikpu gịnị ka o ji wee wepụ anya n'ebe jizọs nọ ụjọ na enweghị okwukwe ihe ndị a ga-anaghara anyị enwetaghị ihe nke chineke kwere anyị na nkwa ụjọ na enweghị okwukwe ma akwụkwọ nsọ mere ka anyị mata chineke na-agwa ndị etu ka ọ na-agwa mgbe ọbụla mgbe bido na jenesis wee ruo na akwụkwọ mkpughe ọsị atụ n'ụjọ elere anya gburugburu n'ụjọ nwee obi ike nwee okwukwe n'ime m ndị nke nwere okwukwe adịghị emikpu n'ime oke osimiri nke ụwa adịghị emikpu n'ime oke osimiri nke enweghị ego adịghị emikpu n'ime oke osimiri nke amụtaghị nwa adịghị emikpu n'ime oke osimiri nke nyanya maọbụ nke mkpagbu ọbụla onwego akụkọ mgbaama ndị nke na-enweghị nwa ndị nke lụ di na nwunye ọgwụ kwuru ahụ amụtaghị nwa emecha chineke zute ha n'ime akwụkwọ nsọ anyị fụrụ zakaria na nwunye bụ na nwunye ya bụ elizabeth chineke chetara ha anyị nụrụ akwụkwọ maka na anyị nụrụ akwụkwọ ndị pụrụ iche ọbụla dị n'ime obodo anyị nke a ndị mmadụ ahụgwu akwụkwọ mgbaama pụrụ iche ma gịnị ka ya na-ahụ ọ bụ na efu ihe ọma ihe ọma ga-abịara ya ọ bụ na ịfụ nwuli elu mwuli elu ga-abịara ya ọ bụ na ịfụ ndụ ị ga-enwe ndụ n'elu ndụ gịnị ka ị na-afụ n'ụbọchị nke taa ụwa agaghị ekwe ka ịfụ ihe ọma ihe ụwa gịnị achọ ịnapụghị anya nke ime mmụọ na nke okwukwe ma kwudosie ike chineke ga-enye gị mmeri n'ụzọ ọbụla nke na-eche gị aka mgba n'iru nke ọbụla na-akwalite emegide gị ịfụ ihe ọma ihe ọma ga-abịara gị ịfụ ndụ ị ga-enwe ndụ n'elu ndụ ịfụ jizọs ị ga-abụ onye a gọziri agọzi ịfụgo jizọs gị na-ege ntị ọ bụrụ na ịfụbeghị jizọs ọ bụrụ na jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe a bụ oge abụ ohere dịrị gịnị iji wee nabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ịnabata ya n'ime ndụ gị ị ga-afụ ndụ ị ga-afụ ihe akụ akụ ị ga-afụ ihe enwe enwe ị ga-afụ mwuli elu ị ga-afụ ụzọ ị ga-afụkwa n'ihe ị ga-afụ mmeri n'ụzọ ọbụla nwe ụzọ ebe ọ bụla n'ogide ugbu hulata isi kpere chineke si ya na ịchọgwo na mgbe gara aga ka ị na-afụ ọnwụ mgbe gara aga ka ị na-afụ mmebi mgbe gara aga ka ị na-afụ adịghị n'otu mgbe gara aga ka ị na-afụ ihe adịghị eweta ọganihu mana ogede ugbu a anyị kpebigo na ya jizọs kraịst dịka onye nzọpụta ya chineke ga-atụgharị gị ọnọdụ ị ga-afụ mgbanwe ị ga-afụ ndụ ị ga-afụ eziokwu ị ga-afụ ihe ọma ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ka ekpere chineke onye nwaanyị na chineke lee ndị ori gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a na-ekpere kwere na okwukwe n'ihi na ịbụ onye na-ekwu nkwa mezuo nkwa mere ha ka ayọ ha na oche obi ha si wee dị n'aha jizọs tụkwasịra ha ndụ n'elu ndụ mee deba afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke eketa oke mgbe ị ga-abịa kpọrọ ndị nke gị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme gị onye meworo nke a n'oge dị ugbu a ekele dịrị chineke n'ihi na edobewa afa gị n'akwụkwọ nke ndụ site na oge dị ugbu a gawa n'afọ ndụ n'afọ ọganiru n'afọ jizọs kraịst na-afụkwa n'okwu ya na-abịara mmezu na ndụ gị n'aha jizọs Mata na okwu ndị a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị laịf wod redio Ministry ọ bụ na ọnụ akọ mgbaama mmụọ ajụjụ mụọ ihe ịkparịta ụka unu ga-enwetakwa m n'igwe okwu 08056719493 maọbụkwanụ 08132900111 mgbe unu na-atụgharị uche n'akwụkwọ nsọ unu ga-afụ ihe dị iche na pụrụ iche n'ime ndụ unu ka chineke gozie okwu ndị a kọmikwana mkpụrụ ka anyị bụ ndị ka enwe udo site na mgbe ruo mgbe ebighị ebi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen